AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa na-asị na amara Chineke ga-anọnyere anyị udo ya ga-achị n'ime ezinụlọ anyị anyị ga-anọ nwayọ mgbe ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja ga-ewetara anyị abụọma nke ga-ewuli mmụọ anyị abụ a na-asị ka anyị tụkwasị Jehova obi anyị niile gbalịa tụkwasị ya obi ị ga-ahụ ihe rịba ama n'ime ndụ gị isi jehova obi gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya tụkwasị jehova obi gị niile tụkwasị jehova obi gị niile adaberekwala na nghọta gị daberekwala na nghọta gị ụzọ gị niile mara ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o guzozie ụzọ ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga mara ya okporo ụzọ gị niile mara ya ka ọ mara ya ụzọ gị niile mara ya

n'ụbọchị taa abụ nke na-echekwutara anyị ka anyị gbalịa tụkwasị Jehova obi anyị niile n'ime ụwa anyị nọ n'ime ya anyị ga na-enwe ihe mberede ekwensu ga na-eweta ọnwụnwa ọbụla na-echu anyị n'ihu ma na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị nwee okwukwe ebe Chineke nọ ka anyị tụkwasị obi anyị niile mara na Chineke pụrụ igburu anyị mgbe anyị mara na o nweghị ihe etinyere n'aka Chineke na ọ gaghị emerụ anyị ka anyị tinye obi anyị niile n'ime aka ya ka anyị lee nwanne anyị nwoke Job onye akụkọ ya n'ime akwụkwọ nsọ anyị na-aghọta na okwensu gakwujere Chineke rịọ Chineke ka o wee nye ya ikike ka o wee meso Job Chineke wee nye ya ikike na mmeso mesoro Job ma site na Job nwere ntụkwasị obi ebe Chineke nọ Job nọ n'ime okwukwe ya na-atụkwasị Jehova obi marasị n'otu ụbọchị Chineke nke Job na-efe ga-azọpụta ya Chineke anyị ọ zọpụtawo Job n'ezie ọ zọpụtaworo Job ka anyị na-eto aha nsọ Chineke otito anyị lekwa n'ime akwụkwọ nsọ akụkọ nke a kọrọ banyere ụmụ okorobịa atọ ndị hibru anyị ga-aghọta sị na chineke nọ n'ime otu ha n'ime mmadụ atọ ahụ atụbara n'ime ọdụ ọkụ ha wee hụ mmadụ anọ chineke wee nọ n'ime ha ọdụ ọkụ ahụ wee bụrụ ụlọ nke oyi oyi nke mmụọ ozi chineke na-ekusa ha ma na-arịọ anyị n'ụbọchị taa ozi ndị a na akụkọ ndị a abụghị ihe efu ka esi na-akọrọ anyị ya a na-akọrọ anyị ozi ndị a na-akọrọ anyị akụkọ ndị a ka anyị wee ghọta na Chineke onye mere ihe a na mgbe ochie na-emekwa ya na mgbe ọhụụ a ma e na-echekwutakwara anyị onye ọma na-ege ntị n'izu abụọ gara aga anyị kọkwara anyị akụkọ gbasara nwanne anyị nwaanyị Rosemary Lawrence otu Chineke ji gwọọ ya n'ọrịa nke ọjọọ a na-akpọ breast cancer Chineke wee zọpụta ya n'ime ọrịa ọjọọ a ma na-arịọ anyị n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị gbalịa na-atụkwasị Jehova obi ọwụ na-etụkwasị ya obi na ntị ka anyị were obi anyị niile ka anyị wee nyefee ya n'aka Chineke tụkwasị ya obi mara sị na onye ọbụla nke tụkwasịrị ya obi Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị anyị wee nye aha nsọ ya otito ngọzi ya wee bụrụ nke anyị otu a ka ọ ga-adị onye ọma na-ege ntị n'aha Jizọs amen mgbe anyị nọ na-atụkwasị Jehova obi ka anyị mara na Chineke na-eme ihe rịba ama n'ime ndụ anyị n'oge nke ya anyị ga-anọ nwayọ mgbe ndị Artist ga-enye anyị ozi ọma na abụ Adventist Technical Secondary School abụ unu dị ụtọ Chineke ga na-anọnyere unu na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa unu emeela ka anyị gbalịa na-echere oge Chineke ọ ga-eme ihe niile n'oge nke ya ka anyị nwee ogologo ntachi obi ọ ga-adịrị anyị mma ezi onye ọma na-ege ntị ụbọchị taa anyị na-eji abụ ọma na-eto aha Jehova anyị ga-anọ nwayọọ mgbe anyị ga-ege abụ ọma nke na-asị gị onye nke Jizọs gee abụ onye ọma na-ege ntị abụ ka anyị ga-eji wee kpọbata onye mgbasa ozi tupu anyị na-ege abụ a nke ga-akpọbata onye mgbasa ozi ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Emeka ọgụ onye na-akpọtụrụ anyị site na Makọdị anyị na-asị ka amara Chineke na ya nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen imeela na-akpọtụrụ anyị ka ọ bụ nwanne anyị nwaanyị ọbịa n'uju onye na-akpọtụrụ anyị site na shagamu na ogun steeti a ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka udo chineke chia na shagamu site na nwa chineke nọ ebe ahụ ọ bụ nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti imeela na-akpọtụrụ anyị kwamgbe kwamgbe anyị na-arịọ ka chineke nọnyere gị n'ezinụlọ gị ka ịhụnanya ya bara ndị kaduna ụba n'aha jizọs amen ka anyị kelee nwanne anyị nwoke chibụzọ nwachukwu onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti naijiria imeela dị otu kaduna nọ ama m na chineke ga na-anọnyere gị ma na ezinụlọ gị ọ bụ Augustine Favour nwanne anyị nwoke onye nọ na O&A Ikeneremo n'Ogun steeti anyị na-arịọ ka udo Chineke chia n'ime ndụ gị ka anyị nwekwara ohere ọma kelee nwanne anyị nwoke Ebuka Ude onye kpọtụrụ anyị site na Enugu steeti Naijiria anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba imeela na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 tu soul. amara nke onye nwe anyị jizọs bakwara anyị ụba ọzọ n'ụbọchị nke taa oge ahụ okpala ọzọ mgbe anyị ga-anụ okwu onye nwe anyị bụ okwu nke ndụ na okwu nke na-eweta udo isiokwu nke anyị ga-atụle n'ụbọchị nke taa sị njikọ aka ije ozi njikọ aka ije ozi anyị ga-ewere ihe mmụta anyị ebe anyị ga-elekwasị anya site n'akwụkwọ ndị eze nke abụọ isi isii amaokwu nke mbụ ruo na nke asaa ebe ahụ na-asị ụmụ ndị amụma wee sị Elisha biko lee ebe anyị onwe anyị na-ebi n'iru gị dịkarịrị mkpa biko ka anyị jerue Jọdan sikwa n'ebe ahụ were nwoke ọbụla otu ntu mere onwe anyị otu ebe n'ebe ahụ ibiri n'ebe ahụ ọ sị otu onye wee sị biko kwere tụrụ ndị ọrụ gị jee ọ sị mụ onwe m ga-eje o wee soro ha jee ha wee rue jọdan gbutue osisi o rue mgbe otu onye na-egbutu ntụhie ya na anya ike dabara na mmiri o wee tie mkpu sị ewoo onye nwe m nke a bụ ihe arịọtara arịọta onye nke Chineke wee sị olee ebe ọ dara o wee mee ka ọ hụ ebe ahụ o wee gbutue osisi tụbaa ya n'ebe ahụ mee ka ike ahụ si n'elu mmiri ọ sị were ya n'onwe gị o wee setịpụ aka ya were ya nke a na-egosi anyị ihe omume nke emere n'etiti ndị ozi nke Chineke bụ onye amụma Chineke Elisha onye bụkwa onye ndu na-elekọta ụmụ ndị amụma ndị ọzọ nke na-egosi na mgbe ụfọdụ onye nke Chineke nwekwara ike nọ na mkpa onye nke Chineke nwekwara ike nọ n'ihe isi ike ma anyị ga-ahụ njikọrịta aka dị mma n'etiti onye ndu na ndị a na-edu edu nke mere na otu n'ime ụmụ ndị amụma depụtara onye ndu ha sị biko ka anyị garue Jọdan gbute osisi rụọ anụ ụlọ ebe ga-ebe anyị n'ihi na ebe anyị na ugbu a anaghị abakwa anyị nke ọma n'ihi na ọ bụ onye nwere mmekọrịta nke ịdị mma n'etiti ndị ya na ha na-eche ozi ọ nabatara atụmatụ ọsị ha jeenụ otu onye n'ime ha wee rịọ ya sị biko onye ndu soro anyị jee o wee soo ha nke a na-egosi anyị na ịdị n'otu kwesịrị ịdị n'onye ndu na ndị a na-edu edu ekwesịrị ịhụ mmekọrịta ọma n'etiti onye ndu na ndị a na-edu edu onye ndu abụọ ya ga-ewepụtacha atụmatụ ọma niile ngwa ngwa onye a na-edu edu webatara atụmatụ ya nye onye ndu onye ndu kwesịrị ịga ntị tọọ ntị n'ala n'ihi nke a ọ ga-eme ka ije ozi ha na-aga nke ọma nke a bụ ihe anyị mụtara n'ebe a ma otu ihe pụtara ihe bụ mgbe ụzọ mmadụ abụọ jikọtara aka ha n'ime ije ozi ha bịa nwe nramahụ nke mere na anya ike nke ha ji na-egbutu osisi dabara na mmiri n'ihi na onye nke Chineke so ha gaa ije ahụ ha kpọkuru ya Chineke wesị n'aka ya mee ihe ịrịba ama ewee osisi ọdọ tụba n'ebe ahụ anya ike nke bụ igwe ewee gwuo mmiri nke a bụ ihe ịrịba ama pụrụ iche ọ bụrụ na gị na jizọs eso na-eche ije mgbe ọbụla ihe ọbụla siri ike ọ dị n'oké osimiri ọ dị n'elu ebe ọbụla ọ nọ n'aha jizọs kraịst ihe ahụ ga-apụtara gị ihe tụkwasị chineke obi kwee ka gị na jizọs na-eche ije ụzọ niile ahapụla jizọs n'ime ije ozi gị mgbe ọbụla ọ dị gị na mkpa kpọkuo ya ọ sị kpọkuo kpa m n'ụbọchị mkpa aga m aza gị n'ihi nke a o kwesịrị ka anyị were onwe anyị tinye ndị okpuru nke ije ozi Chineke were ume anyị na akọ na uche anyị na nhuku anyị tinye n'ime ije ozi nke Chineke ọ bụ mgbe anyị mere nke a mgbe anyị na Jizọs na-ejikọta aka na-alụ ọrụ o nweghị nramahụ ọ bụla nke bịa n'ụzọ anyị nke anyị naghị enwe mmeri n'ime ya n'ihi nke a jikọta aka taa gị na Jizọs ịlụ olu nke nzọpụta jikọta aka taa gị na onye ndu nke nzukọ gị ịlụ ọrụ nke a ịzọpụta mkpụrụ obi jikọta aka taa gị na ndị gị na ha na-arụkọta ọrụ inwe mmekọrịta dị mma nke ime ije ozi nke a na-eweta ịdị n'otu nke a na-eweta ịhụnanya nke a na-eweta ịlụpụta ọrụ nke bara uru ọ bụ na ndị ọchịchị anyị ha nke a ga-emekwa ka onye ọbụla nke na-achị achị nke nwere ndị ndụmọdụ ọma gbara ya gburugburu ọ ga-eme ka ihe gara ya nke ọma ije ozi ya ga-ewetakwa ọṅụ nye ndị gbara ya gburugburu n'ihi nke a a na-arịọ anyị n'ụlọ ọrụ anyị dị iche iche na nzukọ anyị dị iche iche na ezinụlọ anyị dị iche iche ka anyị bụrụ ndị ga na-aṅa ntị ka anyị bụrụ ndị ga na-erube isi nara ndụmọdụ ọbụla nke si n'aka nwatakịrị bịa ndị nna atụmatụ ọbụla nke si n'aka nwa gị bịa nke ga-aba uru gee ya ntị nke si n'aka nwunye gị gee ya ntị nke si n'aka ndị gbara gị gburugburu gee ya ntị nke a ga-eweta nlụpụta zuru oke kwee ka Jizọs bata n'ime ije ozi gị mgbe ị na-eme nke a ị ga-ahụ na unu ga-alụpụta ihe dị mma magharịọ ka ọ dịrị anyị otu a mgbe anyị na-ekwe ka Jizọs bụrụ onye ndu anyị anyị erubere ya isi n'ije anyị niile ka ọ dịrị anyị mma n'aha Jizọs Kraịst onye mgbapụta anyị amen amen amen ka anyị nọ n'otu n'ịlụ ọlụ nke Chineke n'ijikọta aka n'inwe mmụọ nke Chineke onye nduzi anyị imeela onye mgbasa ozi Josaya Chijioke nwarọngwa imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 63 637224 maọbụ gị gee ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo na amara Chineke chia n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo